akwụkwọ ozi mbụ nke Pita degara ndị Kraịst niile Pita nke mbụ isi nke mbụ Pita onye ozi nke Jizọs Kraịst na-edegara unu akwụkwọ bụ ndị arọpụtaworo ndị bi dịka ọbịa n'etiti mgbasa ahụ n'ime Pọntọs Galatia Kapadoshia Eshia na Bitinia ndị arọpụtaworo dịka ọmụma ihe Chineke buru ụzọ mara si dị n'ime ido nsọ nke mmụọ nsọ ka unu nwee ṅaa jizọs kraịst ntị ka e wee fesakwa unu ọbara ya ka e mee ka amara bara unu ụba ya na udo onye a gọziri agọzi ka ọ bụ bụ chineke na nna nke onye nwe anyị jizọs kraịst onye mụrụ anyị ọzọ dịka oke ya si dị ka anyị wee nwee olileanya dị ndụ site na mbilite ahụ nke Jizọs Kraịst si na ndị nwụrụ anwụ bilie ka anyị wee keta nketa nke a na-apụghị imebi nke a na-adịghị emerụkwa emerụ nke na-adịghị atalatakwa nke e edebeworo n'eluigwe nye unu ndị e ewere ike nke Chineke na-eche nche site n'okwukwe ruo nzọpụta nke edoziworo ikpughe n'oge ikpeazụ nke obi na-atọ unu ụtọ nke ukwuu n'ime ya ọ bụ ezie na emere ka o wuta unu na ọnwụnwa dị iche iche nwa oge ugbu a ma a sị na ọ dị mkpa ka nwapụta nke okwukwe unu ebe ọ dịkarịrị ọlaedo oke ọnụ ahịa nke ukwuu bụ ọlaedo nke na-ala n'iyi ọ bụ ezie na a na-eji ọkụ nwapụta ya ka e wee hụ nwapụta ahụ na ọ na-enweta otuto na ebube na nsọpụrụ n'ime mkpughe nke Jizọs Kraịst onye unu hụrụ n'anya ọ bụ ezie na unu ahụghị ya anya onye unu kwere na ya ọ bụ ezie na unu adịghị ahụ ya anya ugbu a obi wee na-atọ unu ụtọ nke ukwuu n'ọnwụ nke a na-apụghị ikwu okwu nke enyewekwara ya otuto ebe unu na-anata ihe okwukwe unu ga-eweta bụ nzọpụta nke mkpụrụ obi unu ọ bụkwa nzọpụta nke a ka ndị amụma chọrọ nyochakwa ihe banyere ya bụ ndị buru amụma banyere amara ahụ nke ga-eru unu na-enyocha oge ọ bụ ma ọ bụ aha oge ọ bụ bụ nke mmụọ nke kraịst nke dị n'ime ha na-egosi mgbe o buru ụzọ na-agba ama banyere ahụhụ nke kraịst na ebube niile nke ga-eso ha ndị e kpughere nye na ọ bụghị onwe ha kama ọ bụ unu ka ha ji ihe ndị a jere ozi bụ ihe nke a kọrọ unu ugbu a site n'ọnụ ndị ahụ ndị ziri unu ozi ọma nke a n'ime mmụọ nsọ ezipụtara n'eluigwe ihe ọ na-agụ ndị mmụọ ozi nyocha ha n'ihi nke a ka enu ihe okike n'ukwu nke uche unu nwekwanụ anya udo lezukwanụ anya oke na amara nke a na-ewetara unu n'ime mkpughe nke Jizọs Kraịst Dị ka ụmụ nke ịṅa ntị unu emekwala onwe unu ka unu dị ka agụ ihe ọjọọ ahụ si dị bụ nke gụrụ unu na mbụ na-amaghị ihe unu kama dị ka onye kpọrọ unu dị nsọ unu onwe unu ghọkwanụ ndị dị nsọ n'ibi obi niile dị iche iche n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si unu ga-adị nsọ n'ihi na nsọ ka m onwe m dị ọ bụrụkwa na unu akpọkụ ya dị ka nna bụ onye na-ekpe ikpe dịka ọlụ mmadụ niile n'otu n'otu si dị na-eleghị mmadụ anya n'iru na-ebi n'obi n'egwu n'oge unu dị dịka ọbịa ebe unu matara na ejighị ihe a pụrụ imebi bụ ọla ọcha ma ọ bụ ọla edo gbapụta unu n'ibi obi efu unu nke nna unu ha nyere unu n'aka ibi kama eji ọbara dị oke ọnụ ahịa dịka nke nwa atụrụ nke ọlụ ma ọ bụ ntụpọ na-adịghị ya n'ahụ ọbara nke kraịst onye e buru ụzọ mara n'ezie mgbe aka atọghị ntọala nke ụwa na e mere ka ọ pụta ìhè n'ọgwụgwụ oge ndị a n'ihi unu ndị sitere n'aka ya bụrụ ndị kwere na chineke onye mere ka o si na ndị nwụrụ anwụ bilie wee nye ya ebube ka okwukwe unu na olileanya unu wee dị n'ebe chineke nọ ebe unu meworo mkpụrụ obi unu ka ha dị ọcha n'ịṅa ntị nke unu ṅara eziokwu iwere ịhụnanya nke iru abụọ na-adịghị ya hụ ụmụnna unu n'anya sitenụ n'obi unu hụrịta onwe unu n'anya si ike ebe amụworo unu ọzọ esiteghị na mkpụrụ a pụrụ imebi kama esitere na nke a na-apụghị imebi site n'okwu Chineke nke dị ndụ nke na-adịgidekwa mụ unu ọzọ n'ihi na anụ arụ niile dị ka ahịhịa ebube ihe niile dịkwa ka ụzarị ahịhịa ahịhịa akpọnwụwo ụzarị ya dapụwokwa ma okwu onye nwe na-adịgide ruo mgbe ebighị ebi nke a bụkwa okwu nke ozi ọma ahụ ezisara unu